Na Gregorian kalenda, iri June bụ ụbọchị nke otu narị, iri isii na otu, otu narị, iri isii na abụọ n'afọ nke a na-akpọ leap n'afọ.